Emepụtara mepụtara n'Ọgọst abalị iri, afọ otu puku, narị itoolu na iri asatọ na otu n'ebumnuche bụ isi nke ịkwado na mmepe ụlọ mkpochapụ West African (WACH).